odene lanu oh mama de mama ọmụ ọmụ ba mama akọrọ m wee kwụ ọnụ bịa gwa m anụ a bụ ọnọọne cha 5000 ọkpụkpụ ọkpụkpụ bụ ebe ông nke a ka m na-ekwu nke a Ông 5000 nke Ông 5 nke a kwụ nke ahụ 8000 ha nakwa ebe dị ya bịalị oho ma cái cái cái ede ya Ông ọ na-amụsọ mma nwa beji ya ka esi na ọmụmụ kọsụ ya bụ ebe ayọdolunwa arụ anyị na-amụ mma amụnwa na ike ebeberụ ilekwo nke a 115 mee anụ 15 gwa m ka m bee anụ 15 jọọ nke ebe ikwe na 5015 ihe nsị ala na-apụghị onye ka ị na-agwọja mgwọja kedu ebe ị na-agwọja alụ m na m ya ọnụ ị agwa m na ebe a bụ supamaket na-ekwere ya ọnụ onwe gị ajọ ife mmeghe you better be sorry for your family and for yourself elekwere ya 2000 na nwere ee ma ịkwa mefe n'iru shọp a ọ bụ na ezighi ezi ba na ịfọrọ zigbukwa onwe ya ndị bụ unu zi a sị nnọọ ndị bụ unu zi m ka ebe ị na-ebigbọ dị lụ nwata ebe ị na-ebigbọ m na ekwere m ya ọnụ ebe ị na-achụlụ nke ijiji Mamoya ni ebe anụwa lesi n'ụlọ ijiji juru ya ifuru ijiji ka echụpụ ị na-atụ ama ama apụghị ịmụkwa na enwere m ọgbọ ife nchọ n'ụgbado si obodo oyibo anyị na-asaba zutela ya ego eh, oo oh, oh. atagbu ọnụ m atarọ m na-ene dị ya mkpụrụ ka ịbụsa ọkwụ oh, ụlọ adịghị na-arụ anụ na-ele ụlọ adịghị na-arụ ewu ka m bi ya atarọ m njibi ịbịa tụnyere ịma anaghị ọkpụ ka nna ele Ihe abịa zebe ebe ebie na-ele ulu ibiere anụ ebe juru ebịa atakwa ọnụnụ n'ebe aka ilu nọ mụ chọrọ ime m ji wee chọtakwa na-ebu na afọ nke isi ewere aka gbanye na agba na-ekpebe iru ka ụwa biko tụgharịba mma gị egwu na n'egwu atara m e, e, e, ewu na ma atara m ịwụta mm. ọmụzi m gị bịa leba anụ ọmụzin gị bịa anụ, ka efu m na nlọị kaw ị nwere nsọpụrụ ndị bụ nwata aga m enyele anụ ya lelule lebia amụ lekpọ lelekpọ tụrụ ka ọ dị ka nchụ ụlọ nọdụ anụ lelule ee eh, gaa lekpa ji etọba ọkpụ mụ na ego ụmụ ndị ha ji ego ma mụ ji achọba ọkpụ ile ọnụ mụ na-ata ọkpụ a ọ bụrụkwa m na-ereka ịta ya bụ ọkpụ ọkwụ bingo nkịta m debe n'ụlọ hmm. andị nkịta ahụ otu ihe dị ka ọ dị ya ka mba egotela anụ malam ewu na ma tarọmi ndị nnọọ jee chọọ ovumangala jee weta nnọọ wee tekọba oven salad dịkọ ka anụ nwa na-ekwero ngote ụmụ mpama